ọhaneze ndị igbo ekenekwa m ụnụ ọzọ biko na vidiyo anụnwa bụ vidio anyị e wetara dịkwa nkwa mana achọrọ m ka unu gee ntị na ozi a kwunu wee mụta ihe na be careful about the association of people you follow maka ọ bụrụ about kịta but leta isi onwe anyị na-afụ kịta bụ ndị so dọka baịbụl na alaba n'oge vidio anụ ya afụ the number of his shop the location maka ndị eje confam na ihe anụnwa mere ọ dị ka baịbụl na-alaba mgbe ahụ mana kịta ọ bịazi bịaba ka ọ confess ya maka ọ si na ever since o mechara that incident ahụ na things bịa dịla very very difficult very very very difficult ọ wee na-ayọ mgbaghara ọ nwere ndị mmadụ na-aga eme unu si na akwụkwọ mbịara mbịara bụ ihe ndị ọcha webata baịbụl bụ ihe ndị ọcha webata what about koran koran ọ nọbụkwa ihe ndị ọcha webata ndị awụsa ha anaghị asị na ha si arabik ma ndị na-asị na ha si india ndị ahụ ọ bụ hodisema ndị ọcha wa are people allowing so many things ka ọ na-abụ unu n'isi mmadụ edeceive gị into doing something that ịma na akala aka gị n'ọnya ha bụrụ ofu onwe ndị ya bụ ha jee ebe a na-agba egbe mgbe ama ntụ ha nkwa ndị ya bụ ha jee ebe ahụ mgbe atụ ha ha na gị na chi onye a na onye o onwe ndị nwere grace for second chance ndị na-enwero grace for second chance onwe ihe ya bụ ime kịta kịta n'ụwa na onwe gị straight ndị ya bụ ihe mee kịta kịta before they, die or before they begin to pay for their sins they have to confess their sins and do one or two things enwee grace for second chance but you will not have it bikacha m kwuru nene this video this young man maka na ihe anụ e nwe ebe a bụ nha ya onye ọbụla nenene ị na-enwekwa akọ na uche gị adị ya akọ na uche gị adị ya maka ndị anụnwa Matthias deceive chaje dọkashia Baịbụl soro na castigate na-ekwu ihe dị aṅa ọ bụrụ maka now ọ maka 5 years 10 years coming what will be the outcome you may forget mana mmụọ in the realm of the spirit the spiritual life of this earth anonyme does not forget it doesn't forget ihe ọbụla mmadụ mee ka ọ ya analụ ụgwọ ya we pray that God forgive This one, maka our God is a merciful God. Is indeed a merciful God. And at the end of this video, this young man, go no know his confession. Address ya Maka ndị na-asị nọ arrange. Go there and verify yourself before you say na something bụ arrange. I can Father Joy for this, this great video. O wepụta ngwanụ na the end of the video. o nwere ejiwe a wee mee ndị Igbo ndị Igbo mechie onye ọbụla anya eji iwe emechie onye ọbụla anya onye chọọ mara iwe iwe ọbụzi ka ọ bụ o nweghị iwe steeti ihe m nọrọ ebe a bụ usoro nkele Chineke n'ihe ọmụ mere na just like ihe fada na 2020 na spanda na blọk C na ihe mere ebe a arụ emere arụ and mụnwa amarakwana ihe m na-eme is a kind of manipulation na onwe onye mụ na ya na-eme biznes na-ebunye m ahịa from China so na-eme ọfụma na biznes so nwere one young guy ọzọ nke mụ na ya na-abụ mere ya ọ bịa na shọpụ amabụrụ m ya bifo ya mabụ ya Anambra si m na o n'ebe a nsị eri na a ga-emechi ya na from now to two weeks coming na a ga-emechi ya nsị eri na mbịa ka akpọ Jemson wee nsị a ya zụziri snapshot m pụọ ah, na nwere gbasara mụ na onye dọkara gbaya bikos ya nwa adọkafuo gbaya bụ bifo ọ ga na-eme ya so nsị ya ah, pụọ na ma chọrọ ọdụga afụga so ka anyị na-aga just before two weeks m na-akpọzi nọmba that my customer ọ da agazi na China nọmba ya na connect already ọgbago gị na in two weeks time two weeks eh, coming na ihe dị otu a ga-eme so m na-akwụsị ya 3 days a week na ọ bụ so ha na-ekwu ka na-ekwu a amazụ ihe m ga-eme ụmụ ụmụ na-ejiwe China nje jụọ ya si ya ọ na-afụkwa that guy ọ sị m na asịpụ na aka jide aga na ndị China ji ya so that was the reason why nọkọtazie oruo ndụ ọbịakwa na-agafe ọ sị na mụ jee chego bụ na ọ bụ nwanne m ọ na-agasịkwa nke meziri ọkwa ya agbago m na anyị ga-afụ so that is how i met him nnachikwuru ya azụ so ka nnachisiri azụ ọ na-akọntrolzi onye azigazi duzie na ojiziri remote na-akọntrol ihe ọma ọ si mgbe na-eme even my wife si m na mụ na ya na-ahụtara this guy m na ya na-eme gị every time ọ na-agwa m ya mụ na ya ma wife ndị a na eso okwu every time ọ bịa my wife a na-ewe iwe so make they uh, to rest them one day or be an shop je go go take bible so n'iru shop mu oh, oh, unu uh, oh, ma na onye na-akwụ ụda ada ma na ya na-eje because o nwere amaghị m ma ọ bụla anytime m chetara such a thing obi na-agbawa m because o nwere onye ga-anọ to bụrụ akwụkwọ akwụkwọ nsọ bịa na isi ka na-ebido ya n'iru shop ebe o si enweta ego nri ọ bụrụ onye na onye na-ebiri m normal so mgbaazụ na amanipuleti jizimihe mmiri ọbụla masịrị so dọkagide baịbụl a bunye m ya mụnwa na-esoro ya dọkawa ọ na-ebido ya nwa tinyere ya net and ọ gazi go wọd so a vidio chee so ebe since then otu mgbe even mbọsị fara bịara amara m ihe na-eme kucha ọbụla m ma ihe na-eme onye ga onwere onye ma jewe the day i went there the spirit was so bold ana m ezi ozi ọma afia na-aga mgbe afọ ọ gafere n'iru shọpụ na-asị ke ndị ya mụsi ebe abụọ I'm sure ọ maghị ihe na-eme but I refuse to curse him I don't curse o si ka m ike m nwegoro iwe kwuo okwu nweta onwe m I will come back and withdraw the statement because ya igwe ọnụ nwetazie ka i retrieve ya ọdọrọsị n'aka demons ewere ego gaba you can bring it back I didn't cause mgbe m nọrọ ana nruo n'iru shop ya I thought he was an a heavy occult man nọ n'iru shop esi ya you repent maka nke mbụ si azị mana mbịa bịa zie gị ịbụkwara gọvanọ ma a gwara m gwa akwa ụkọ na ha ma akwa ọkụkọ ma ma tayas mkpọtụ ka ha na-eme they will all go down when the time comes na-ekwu so the thing na mgbe a just small small na-agbada ọ bụrụ na like mbịa na shop ma ọ na emebe ha chụ ego mmarị tinye ha na china ọ ga-anọ ọ ga-anọchi almost a year before that ha so ebe a ka m bidoro mụwe nsị problem so so ọsọ mụnwa na-egbu ụgbọ ama ihe ngarịgo tudesi na owere steji mụtịkọwa ara na-achị ihu ị In aga ụta ume dị ga na-ebi normal life but in na-aga ọ dịka mụrụ sound ọ na every time now sound na-atị m every time on na-apịa isi na-awa m ada on control level ọ na-awa m ọ every time so my wife's si in na village Can't buy nwanyị mara ihe so like play like we left our property property and went to village so mo wan sista no mi bula afọ mo ebe a ga ebe akpụjere mgbe m jere na nke sista anọ m two weeks na nke ọ na-ekpere m ekpere na-emere m fasi na na ndị ochie ya na-emere m ekpere so megide m deliverance megide m megide m even before anyị eje ebe a na nwere ebe ndị ahụ from that ebe that man ahụ mere njidọ ka e nwere ebe ha akpụje m ebe ha chọrọ ije m ha sị na ha chọrọ iji m hibe ihe na imo steeti so nwere ihe ha na-emefu mana ihe nna anyị ti igwe ọbụla n'aka mmadụ ọzọ ma mara ihe na-eme ibe ghara ime si n'aka mmadụ ọzọ n'aka mmadụ ọzọ so ụjọ na-esi ị ga megidezi megide megide tii. mmadụ nọzụ na vileji ma ego nri ma ihe niile ma nwụrụzi nke m na nwụrụzi amduzi vileji gai so nwụrụ ọzi ka ya nọkọtazi nọkọta nacha azụ na ekpe ekpere na-asị chineke na-amụkwana mbeji ụmụ mgbe m nọkọta jụkwa na fesbuk si a na-egotekwa m na-ejewukwe m ụka tikwa ya na fesbuk na amụghị m n'ụka even na my father na mother amụghị m n'ụka na mama ahụ ma m ihe mbe tinye ya na fesbuk so na eje bidozie mere ihe ụka jebere ụmụ ụka mana mgbe o tinyeziri na fesbuk ọ gaghị viral maka na <laughs> mmebi na-adị izi mana ndozi na-echi ike so mbidozie ọ oh, oktobera ka m gbabutere Lagos so man of God oh, my sister kpoji m na nke dị ma ekpere si na m mejọrọ chukwu ma na-ewere m iwe iwe chineke nọ n'ebe m m ọnụ m ihe mme so na mụtọka baịbụl na mụsị ike adịrọ na baịbụl nọ ya mere so the man si oh, na ya chukwu si ya si na o nwere ihe mme ya na-ewere m iwe na afọ na m ga-ego baịbụl ịtọ na m ga-ebute ya na nke na m bute baịbụl ịtọ a so mbọsị m butezi baịbụl ịtọ ọsọ m chọọ nwa reverend fada m ga-eje confess ime ọ jụ m ụka m na-eje si na m katọlik na was born in katọlik ọ sị na m ga-achọ reverend fada ka o kpere m ekpere nje na reverend fada ebe m nọ ka m ekpere nye m ọbịbịa mmechekwe so mbịa mbịa na gate man again ọ sị na m ga-ebu ofu baịbụl na-eje money cry every morning so so na m nwere maybe at least once in a week so kpechere m ekpere ebe a mụnwa bido the morning drive even the day m i mas ma na ọ dị onye ọbụla surprise so onye fụzie m nke mbụ baịbụl na ah a ah, ihe m bi ya ọ gịnị ka mbụ na mgbe ekwutegụ nsị a mara ma mma ụwa akpọcha mma anyị so onye ọbụla gbaghara all my customers onye ọbụla adịchitesi na m na-eme exist after two years and ọ na-azụ onye mkpọrọ ọsị na ha na iberebere asọ na anachitekwa azụ ekene dịrị chukwu so na-aga na-ege shop to shop na-aga onye ọbụla ngwa ya many people was happy na m na sitekwara azụ ọ ifeanyị bụ esi m na iwu na nga ya afụ dadi ya na nga akpọ ya na a akpọ ya na fon ifeanyị kpọrọ ya dada ọsị na ya dị enwesị chansị na m ga-abịa abịa so mgbe m kpọrọ mụ na ya bugide ọsị m na m ga-abịa na m ga-edo ofu nwa nsị anọta nọ na ma bọs nọ na nọ na wọsọ nsị na mme na fon na-ezu n'ọkụ ya ka ọchị na emụrụzide ego na ife ka ndị ego nri ọkpọzi iweta fon na-eme wọsọ so promise dem na a ga-esi ndị mmiri moto na m ga-abịa uche anọtakwa m osende ifeanyị ego moto nje nata ya ya so oh yeah. yesterday ka mba night bịa ebe a kọrọ jizọs aka na-ekwu okwu biko onye ọbụla ọsọ mma ga-ekwu ma ihe mfu mana ejikwa na chineke gwuo egwu mana ejikwa na egwu chineke gwuo egwu maka na ọsọ na ọbụla mmadụ eto ụdị ya na ya ga-eme okwute ito ya mana ya ma nọchara okwute towe chineke unu kelee chukwu onye ọbụla na-ekpe ọ na-erute m na-asị chineke ekele dịrị ya n'isi maka onwe nwere ọ ka m ji ndụ na-ekwe ya mebi na onwe nwere ike ahụ na nna agbara ọ na ihe n'ụzọ maka ahụ m na n'ụwa ekele chineke m ndị gabara ọnụ m na ya maka na ọ isi ya tadi ko yarum ta ma mo ma ma mo ma ma mo mi ya nen de be da c a ke ga ga ku ga ro o sun de ge ci k a na ji ga ro y a mi ti na kana ga re because we do not know what we are doing. Father, forgive us. Pardon our sins. Pardon this sin. Pardon your son. Pardon Matthias Isaac of Pardon all those who have blasphemed your name. Father, forgive. Forgive. And the Bible says that the citizens of this world We are ignorant. If they had known, they would not have crucified the Lord of glory. Father, forgive us. Hear the voice of your Son, pleading mercy. Show mercy. Restore this soul to life again. Restore this soul to life again that he may bounce back to his feet. Amen. little did I know na o nwere ihe ibu n'obi na ị nwere olileanya for every sin there is hope today o jechago wee bata na ndụ papa anyị na n'isi mata ya eze akụ na-eduhie ọtụtụ ndị mmadụ ha na-esoro na aka papa na ojechakwa ka ọ dị ndụ na ntaka ịgbaghara ya so that many souls will be delivered. Amen. Father, liberate these your children. Amen. Raise up prophets who will stand for truth. Amen. Who will bring your children back. Amen. God bless that man of God that told you the truth. Sing it out to the Reverend Father. From council to council, the message is the way that I Father Abiazi Uzia. Fakane Biaduga Biaduga to Midi. Amen. On the day I was preaching, you were moving with insolence. Iji ọnụgịkwu ya nwere onye anya dị mma ga-eme ya. Ị guzoro na n'iru Chukwu na iru ndị mmadụ wee yọọ mgbagha nke m chọrọ. Nwachukwu were aka n'isi ya. Make ọbara Jizọs 21 times. Good. Jesus Christ. Lord Jesus Christ. Lord Jesus Christ. Lord Jesus Christ. Slow, slow, slow, slow, flow, flow. slow, slow, slow, slow, slow, slow, slow, slow, Jesus Christ. slow, Jesus Christ. slow, Jesus Christ. slow, Jesus Christ. slow, Jesus Christ. slow Yes, Lord. From his right hand, from his left hand, from his right foot, from his left foot, from his sacred side. Mwabia, wagote ka m na-enyeghachi gị ụmụ one ka ị mụtara three children mma bịa onye ozi na chi adịghị mma onye ozi na chi ọrụ Unmagnified the angels of security for you. Amen. Angels of protection. Amen. Angels of deliverance. Arise. Angels of liberty. Arise. Unmagnified the guiding angels for security. Arise. Kahabido Sobegi. Amen. Heavenly escort. Kahasobeziegi. Amen. Amara niile Chukwu na-enye ndị kwere ekwe ka ha zuru n'ori ị na-agagharịzi n'ọzara jikwa m ike e nyere m dịka onye amụma na-agọzi gị gị ga-ebido nwewekwazi ego and ụdị ego ị ga-enwe is on record I have no power of my own mana ebe m si gị ọ bụrụ dị njikere na ichegharịgo gị chọrọ ya wee bịaba i wee bịa anọ n'iru nna anyị dị nsọ here our lady appeared three times through of us true and bless this land ehoro yɛ sɔrɔ ko ya even this afternoon we are praying for the gas of atokwe paa therefore i declare that you are returning back to multiple millions amen you used to be an importer ewe kwesu bịa kwegide ọnụ kwegide ọnụ wee wee wee rie ọkwa this temptation ka every young man in lagos and abuja and this big city they are passing through. Am using you as a point of contact to pray for ndị niile ekwensu kpatụrụ let them be bold to come here maka ọgbụgba ndụ nwere onwe ana m agọzi gị akara aka ha nara gị i restore it dị ka a na-achụ aja n'elu ọta mgbe ọbụla ebuniri iko nso elu mgbe ọbụla ndị ụkọchukwu bunyere iko nso elu ebe ọ bụ na ịbịago na kali chọọchị wee kwuo na ihe kwuru na ikwu ozi ya that you have professed Christ again I decree that money will obey you amen oge bidogodi from us tupu ị na-ana ị ga-ana with the cash of 500,000 naira maka na ekwu ọnụ nkịta ọ bụrụ ka aja mbene Oh, nwoke ka ị bịara bịa nsọ is not a poor woman and can never be poor. Agụmọnụ ha has to n'ime neither ya "Teacher, etichago give you a Catholic. Ana m ayọ ka Chineke sachasịa gị. Ahụ isi nọ mgbe nwoke dị ka nwoke. Mara this is a seed. It's not going to dry up through it. you will recover and begin to be an importer again in your life. Amen. onwe onye mitọ onwe onye nyere enyemaka na manyere gị Amen. I'm praying for you. and editors of this video unu edit here a ga-anata gị nọmba gị tinye back so that people from all over and my akpọku all my fans my friends ndị ministri a nọ n'amerika kanada ọstrelia nọ na mba dị iche iche mgbe ga-apụta a ga-etinye aka nọmba gị dị ya ka ha nyere gị aka ka akwalite gị so that ndị otu nzuzo bụ we know that Christians also help themselves ha ga-aduru gị ga-adọka Bible and they were not able to help nkwa na ha kwere hapụ ọ na village i dọkacha baịbụl pọblikiri ha i I'm praying for you that the glory of God will never leave you. Amen. The Lord yoke upon your life. Amen. Recover all that the enemy took away from you. Amen. In 1 John chapter 3, verse 8, the only reason why the Son of Man was made manifest is to undo the work of Satan. Yes. Now that Jesus have come to give you life. Amen. May this life transform you. Amen. In the name of the Father Amen. and of the Son and Amen. of the Holy Spirit. Amen. i reconcile back akwiwe communicant na another boy read before okay no be wedding okay it's okay ire kpọta nwunye gị unu abịa ebe a aga m mma akwụrụ ụgwọ unu ga-eji gbaa akwụkwọ ihe ụlọ oge tek kpọrọ nwunye gị bịa ọkwa mụwa bụ paris prince <laughs> there for you. But you never first Holy Communion before. Kemgbe. So, gwa nwunye gị ozugbo ozugbo ịnara ụna akwado ụna abịa. The whole of St. Luke family will celebrate your wedding.